ndewonụ ndewonụ ụmụnne m ndewonụ ndị nke m na mgbede tata n'abalị tata ndị ọ bụ abalị fa ndị ọ bụ mgbede fa ndị ọ bụ ụtụtụ fa ngozi chukwuka adaobi jele na-ekenekwa anyị niile n'ebe ọbụla anyị anọ na asị m unu ndewo ụmụnne m na mpaghara ụwa niile ebe anyị fụrụ onwe anyị ama m na arụdịsi anyị niile anyị apụtago tata ka anyị kenekwa afọ tata bụ ụbọchị afọ bụrụkwanụ ụbọchị nke oru ụbọchị oru n'ime ọnwa anị ka m nwere kịta ama obele ọkwa ọtụtụ n'ime unu achọpụtago mana ada ama ma onwe ndị na-akara ọchọpụta ka m nwere kịta ama obele ọkwa enwelu m ọnwa ntị ntị njefi ụzọ njefe ụzọ na kalenda nke nke mmelụ na-arọ nka enwere m obele njefe ụzọ na kalenda nke ndị igbo mmelụ n'ime arọ nka ọtụtụ n'ime anyị achọpụtago mana ka mma ọkwa maka ndị na-akara ọchọpụta obele njefe ụzọ a bụ n'ọnwa anị ka anya bụ obele nje si wee dị <clears throat> dịka ụfọdụ n'ime anyị ndị ji ndị ji ọgụ arụ a ga-achọpụta na maka ife na ụbọchị anyị na nwa bekee ada abụ ofu ọda adaba mgbe ụfọdụ ọtụtụ oge ọnwa anyị nwa na-ebu ebido ọnwa anyị na-agwụ ọnwa fa agụlụ na-aga maka ifi na ọnwa fa na ọnwa anyị na-agwụ ọnwa fa agụlụ na-aga ana m aga na-ewebata ka anyị fụ ọnwa Um, ọnwa mgbe anyị nwa ji banye n'ọnwa ọfụ ọnwa fagolu na-aga mana anyị ama nche ka ọnwa nke fa wee gụsịa ka anyị wee gụba ọnwa ndị igbo anyị ga na-aba na eke na oye na afọ na nkwọ eke na oye na afọ na nkwọ anyị lue abalị oru na asatọ ebe so onye ụbọchị fanọlụ ọnwa ya agwụgo maka ife ka m ji ebubata si ife ndị a so ife dị etu a na-ezikọ na mgbọsị anyị banyela ọnwa bụ ife dịka mgbọsị mgbọsị nke mbụ n'ọnwa anị nwa bekee ka na septemba 18 ọnya ka ị ga-eje fụ na ofu dị ebe a ofu ebe a na-ezikọ n'ụbọchị nke mbụ n'ọnwa anị nke ịbụọ n'ọnwa anị ụbọchị nke ịbụọ n'ọnwa anị bụ septemba 19 so osi etu a na-aga ebe nnọọ gafee ụzọ bụ na oge m bịazi n'okpulu mgbe oge na-aga edenyerozi m ụbọchị edenyerozi m ọgụ ụbọchị nke mbịa mafee wee gologaba maka ifie o mere ọnwa ọgwụsị na mkpụrụ n'abalị oru na atọ ọgwụsị n'abalị oru na atọ which is 23rd of October ọ bụrụ ebe a ka ọnwa anị kwesịrị ịkwụsịnụ nke a na-egosi na mụnyelu ọnwa anị e, izu na-abụ kwichis abalị asatọ ọnwa anị kwesịrị ịgwụsị na mbọsị nke bụ abalị iri na ise nke bụ 15th of October maka ifi obele njeghali ụzọ a inekwa anyị fụ na ọnwa ndị ọzọ agwụsịrọzi oge fa ga-eji gwụsị edeghaligo m ife ndị a niile wekwalụ n'aka a wee bido bido ọgụ arọ nke arọ na-abịanụ ọtụtụ n'ime unu chọpụta ife a ọtụtụ n'ime unu jizi aka fa wee deghalị anya ziko mgbe ọnwa mgbe o kwesịrị ịkwụsịnụ mana nke abụọ kwa ka nsi ka nwa bikonu otego anyị rapụrụ ụzọ nke anyị mana ọ nwayọọ nwayọọ ka anyị ga-eji na-eme ihe ọ na-adị mma so ana m ayọkwa unu si unu nwee elu m ndidi ka anyị welụ nwayọ wee na-atụnye aba azụ na anyị tụgide anyị atụchapụta ya ọfụma mana nkwa m na-ekwu unu bụ na arọ nke a na-abịa abịa ọgụ arụ igbo ga-adị mfe maka na ama m na ọtụtụ ndị ọgụ arụ igbo nke a na-agbagwojufe anya onye ọbụla bekee ka nọ n'ọbụla onye ọbụla ka na-eche echiche na n'ụzọ bekee ọ ga-afịa arụ ịghọta ọgụ arọ ndị igbo a maka ọma mma ebe o esi wee bido ebido mana nkwa m na-ekwu unu bụ na na-arọ na-abịanụ ọgụ arọ unu ga-enweta ga-abụ nke ndị igbo kpọmkwem onye chọzi anya golụkwazi ọgụ arụ oyibo debe na bie ka ọ wee na-amazi tụfasi wee nwee mmekọ ndị igbo si na mgbe ụfọdụ ijefie ụzọ ka eji amala ụzọ n'obele ngafe ụzọ a nwee ka m jikwa wee nweta nwetali atụmatụ nke kasịlị nwa etu ọzọ a ga-esi wee mie ọ dịla onye ọbụla mfe dịla onye enu dịla onye anyị mfe dịla nwata dịla okenye mfe ike ama ngwụ anyị maka na akụkọ ụwa anyị ka anyị na-akọ weelụnụ m ndidi ụmụnne m ekene ọmanụ ngozi chukwu ka adaobi jere <clears throat> onye pụtalụsị ka onye kwe ekene bụ udum mụ udum oyi mụ na <laughs> tata maka na tata ozi anyị ji bịa bụ nne ọha nne ọha onye ndụ agwụ agwụ nne ọha onye ndụ a na-ana nne na-enye ndụ ọda agwụ agwụ ọda na-ana ka anyị tichapụlụ na ya nwantịntị Udo, anyị lụtalụ ụmụ egwu anyị gosilụ mgbe gara aga ọmalute ọmalute ọmalute ọmalute ọmalute ọma nna anyị si anyị eso na achịcha kpomkpom Ọma na ya esi anyị ekwe na anwụ lụkwa ọpụ ọ malute anyị wee suo achịcha kpomkpom ọ malute anyị wee kwe ka anwụlụ kwọpụ ọ ma ndị enu na-agha na-abịa ọ malute agha enu ebula ọ malute ọ malute agha na-ebula ọ malute te ọ malute anyị wee suo achịcha kpomkpom ọ malute anyị wee kwe ka anwụlụ ọpụ. ọ malute anyị wee suo achịcha kpomkpom ọ malute anyị wee kwe ka anwụlụ kwepụ ọ malute ọ malụgo ọ malụgo nwa ọma ọ malụgo ugo nwa ọma ọma ọ malụgo ọ malụgo nwa ọma ugo ugo ọma ọmaligo ọmaligo ọmaligo nwaọma ọmaligo ugo ugo nwaọma ọmaligo nne ji na-eju na ọmaligo si m bulu ụzọ rụba ji ọmaligo wee bulu ụzọ rụba ejuna ọmaligo ejuna agbọ n'osi alụm ọma m wee zie na onye agụtalụ m ọjụ ọma lugo m wee ya na agụtalụ m ọjụ ntụtụle jiri jebe n'okwu ọkụ m pụta azụ n'udu m ayara yagha ọmalingosi m dunkwe nsị ya nkwe nke m ọ tụrapụ njọ n'alụmụmma m ọmaligo ugo ligo ọma ọma ligo ọma ligo ọma ligo nwanne m ọma ligo ugo ugo ọma ọma ligo ọma ligo nwanne m ọma go ugo ugo nwanne m ndị na-atasịa ya amụso <laughs> feti ego feti ego egwu anyị na-agụ abụrụ m ebe ọ ganye chelụkwanụ aha udo dịkwanụ unu ewe n'iwe uzene uze uze uzene uzene uzene uze uze uzene anụ m achọ nwanne go nnọọ nnọọ nọ ka anyị bido n'ebe anyị ga-agaba n'oge na agbanyerụ ka oge wee daa gaa narị n'anyị <clears throat> maka na ama m na ndị dị iche iche ga-emesịa bịa danlode ozi anyị na-ezi ka anyị na-agakwa n'udo dị n'ụlọ ụmụnne m anyị nọ n'ọnwa anyị nnukwu nna anyị nnukwu nna anyị eke nwanyị eke nwanyị anyị silụ na nne nne na anị bụ nne ọha na ọ kenyela onwe ife niile na bụ onye ndụ ọ na-enye ndụ ndụ ada agwụ agwụ nyanwa ka anyị kọwara na ọnyanwa bụ nne chukwu na etu igbo si ghọta okike ife niile gbalụ mkpe oke na nwunye ife kwụlụ ife akwụdebie n'okike na nghọta nke ndị igbo chukwu abụrụ ofu chukwu bụ ofu gbawalụ ụzọ abụọ n'oke na nwunye nwunye ka ndị igbo na-akpọ nne chukwu eke nwanyị eke nwanyị a dịsị mkpa na akụkọ okike ndị igbo gburugburu akụkọ nke ndị igbo gburugburu eke nwanyị bụ ife dị oke mkpa ndị igbo gwara ise na ala bụ onye melụ ka okike wee gbawapụta nne chukwu bụ onye melụ ka okike wee malite ya ka eji wee kpụọ ọnya eke ya ka eji nwee chi na eke ofu bụ chi mana ofu bụ eke eke bụ nyanwa bụ onye melụ ka okike malite eke nọ anyị na-ekwu anyị na-akpọ nne chukwu yanwa bụkwanụ anị sọọsọ anị bụ ife kenyela ọnwụ ya ife niile ma bụrụkwa ife ọ bụ sọọsọ anị bụ ife dị n'okike kenyela ọnwụ ya ife niile ma bụrụkwa ife ọ bụ anyị na-aga n'arọ na-abịanụ maka na arọ na-abịanụ anyị ga-ejizi akịka wee na-atụsa etu ọtụtụ ife ka omenala igbo si wee dị na asụsụ igbo dị mgbe anyị ga na-ebi mgbe anyị ga-akọwadue n'oge na-abịa anyị ga-ejizie wee kọwaa ife gbasalụ nwanyị ada igbo na ọkpụ na eke nwanyị mana etu nkọwa kịta gbasa ụmụ niile oke na nwunye eke nwanyị kenyela onwe ya ife niile mana ọ bụkwa onye ọ bụ ife ọ na-akọwa bụ na ebe ọbụla ifuli ka o nyere onwe ya onwe ya nọ n'ime ife a mana ya bụ anị ka bụkwa onye ọ bụ n'ịkọwa nke a n'ime ka ịghọta ife m na-ekwu ebe a anyị ma na mmiri dị iche anị mmiri dị iche anị. ikuku dị iche na ọkụ dị iche na nke a bụ anyị baba n'ime bụrụzi ịtụsa eke na oye na afọ na nkwụ mmili dọ na aninyela onwe ya mmili aninyela onwe ya mmili mana anị bụkwa onye ọ bụ ani abụrọ mmiri anị nyere onwe ya na mmiri ịbanye na mmiri ị ga-afụ anyị ịbanye na ị ga-afụ mana maka ifi na anị nyere onwe ya mmiri emerọzi na anyị bụzi mmiri anyị kaba anyị mana anị nyere onwe ya mmiri mmiri wee nwee ebe ọ nọ adịnyela onwe ya mmiri mmiri wee nwee ebe ọ nọ mmiri ga-enwelili ebe ọ nọ mmiri ga-enwelili ebe ọ dị mmiri adọrọ n'ọkụ mmiri adọrọ n'ikuku ebe mmiri dọbụ naanị mmiri adọrọ na mmiri o nwere ifenyelu mmili ọnọdụ ifenyelu mmiri ọnọdụ bụ anị anị nyelu mmiri ọnọdụ ikuku nyelu mmiri ọnọdụ mana ọnọdụ ikuku nyelu mmiri adịgidero iwu bụ na emesịa na mmiri afọ ikuku nyelu ọnọdụ ga-adakwa ọ ga-ada naanị bịakwa dọlụ naanị anyị nyelu onwe efe niile mana ọ bụkwa ife ọ bụ anị bụ ịbịa n'ikuku anịnyela onwe ikuku ịbata n'ikuku anịnyela onwe ikuku na be ma ebe m bi n'ebe gị nwa nọ ibie aka n'oche ibie aka n'ife dị iche iche ị ga-enweta uzuzu uzuzu dị n'ime ikuku a mụ na gị na-eku n'imi ma ya da afụ a uzuzu bụ anị ka o si malite ị ga-afụ anị n'ikuku mana mere na anị abụrụ onye ọ bụ anyị nyela onwe ikuku ikuku nwere ife ọ na-ebu ife na ikuku na-ebu sitere na anị mana omerọzi ka anyị dabụ na anị ka anyị bụrụzie ikuku ikuku ka bụ ikuku mana anyị nyela onwe ya ikuku anịnyela onwe ya ọkụ anịnyela onwe ya ọkụ mana ọ ka bụkwa anị kedu ka anyị si nye onwe ya ọkụ ọ bụrụ na m tụsaba si na ife na-akpọ anyanwụ ife na-akpọ anwụ na-awa kwa ụbọchị kwa ụbọchị na ọ bụ ụbọchị ọbụla ka ọ na-esi naanị amalite njem na ọ bụ n'ụbọchị ọbụla ka o si naanị eteta ụla wee malite njem na ọ gachaa njem ya n'ụbọchị ọbụla ọma nakwa naanị o nwere ike gbagwojuo ọtụtụ ndị mmadụ anya mana ka nkọwa etu ọ ga-esi wee kwe onye ọbụla ghọta anị nyela onwe ya ọkụ ịbịa n'ife a na-akpọ ndị Igbo na-akpọ osusu ogwugwu osusu ogwugwu ịbata n'okpuru anị o nwelu nnukwu ọkụ dị n'okpuru anị o nwelu nnukwu ọkụ dị n'okpuru anị ọkụ ama mgba ma ọ bụ na o jiri ọnwa anị ọkụ inye ọkụ n'ikuku ọkụ ama mgba maka ọkụ na ikuku enwero ifefa ga-eji wee na-agba mana iwelu nwaanị dịka osisi dịka arụ inye ọkụ itinye ikuku ifu ọkụ ewe nwe ike gbaba ife ndị igbo na-akpọ ọsụsụ ogwugwu ọsụsụ ogwugwu bụ ife nwa bekee na-akpọ volcanic plasma volkanic plasma ị ga-afụ volcanic plasma n'okpuru anị ọkụ nke dị iche dị n'okpuru anyị ebe mụ na gị na-ebi ndụ anyị mana anyị ama mfụ maka na ọ dị n'ebe ebe dị n'okpuru anyị n'ime ime anyị ịbatakwa n'anị nke dị n'okpuru mmiri ịbanyekwa n'anị nke dị n'okpuru mmiri ị ga-enwetakwa ife a na-akpọ ya bụ volcanic plasma ya bụ na ilugodo na osimiri nke mili emiri nne ị ga-afụ na ịkpọda n'ime osimiri ị ga-ekwudokwa anị ịgafekwa anị afụ dịkwa n'ime osimiri a ị ga-ekwudokwa anya bụ osisi ogwugwu ka ọ na-erule ọnwụ ya bụla ọkụ n'obodo m si bịa a na-akpọ ogbunike anyị nwere ọgba anyị nwere ọgba ọgba bụ ife sikwa na osisi ogwu wapụta ugwu ọtụtụ ugwu niile enwekwala ọkụ dị n'okpuru e, ugwu bani ife ndị a niile bụ ife dị iche iche si na naanị apụta mana ị nwere ike ilezi anya anyị fụ na ọ bụ ọkụ na ọ na-asụ asụ ya osisi ogwugwu o nwere ije na mpaghara ụwa dị iche iche o nwere ebe ọ na-emebi ife o nwere ebe ị ga-afụ o na-eruzi eru naanị dịka mmiri mana ọ bụrụ mmiri ọ bụrụ ọkụ na-eru ka mmiri nke nwa bekee na-akpọ volkano fasti na-enwego volcanic eruption ọ ka nọkwa na nyabanị ọkwa naanị ka o si wee gbawapụta osiro n'elu bụ plasma pụta ọkwa na anị ka o sikwa pụta ọ nwee ike bụrụ anị ka ugwu o nwee ike bụrụ anị ka mmiri o nwee ike bụrụ anị dị nnọọ ka anị nkịtị mana anya bụ osisi ogwugwu nọ n'ebe afọ ife ndị a niile bụ ife si na anị bụ ife anị ji mana anị ka bụ onye ọ bụ anị osisi ogwugwu anarọla anị onye ọ bụ na efe ọ bụ mmili anarọla anị onye ọ bụ na efe ọ bụ ikuku anarọla anị onye ọ bụ na efe ọ bụ ọkụ anarọla anị onye ọ bụ na efe ọ bụ maka na ama ka osisi ogwugwu emesi o mechakwa anị enokwa anya ọ ama ka mmiri akpa ike emesịkwa anyị enokwa anya ọ delụkwa ọtụtụ n'ime anyị nwere mmiri dị iche iche n'ebe anyị si pụta ga-abụ ọnwa oge ga-abịa ofu bụrụ nnukwu osimiri ị na-achọ anyị achọ anyị adị n'okpuru o nwere oge ị ga-abịa ịpụtakwa ọta abụnya bụ mmiri ị na-agakwa ije ma mfụzi mmiri ya bụ na anyị na-enye anyị na-enye onwe ya ka ọtụtụ ife wee were onye abanị bute ife mana ife ndị a niile emerọ naanị abụrụ onye ọ bụ ife ndị a niile emerọ naanị abụrụ ife ọ bụ ọya maka iji wee na-akọwa si na anyị na-enye ndụ anyị na-enye ndụ onye ndụ agwụ agwụ onye ndụ ana ana gịnị bụ anyị etu anyị si kwu n'oge gara aga a na-ana mana anyị bụ azị kịta anyị na-akpọbelu anyị na-asụbelu igbo asụbelu ma n'ezie n'ezie na ife anyị na-agwa anyị bụ na ya ada anana etu agwụ si bụrụ agwụ agwụ ife ma agwụ agwụ ani so n'ife ma na-agwụ agwụ mana n'ifi maka na ọ nwere afa nke nyanwa afa onwe ya ana na o nwere ebe ọ na-ana o ebe ọ na-aga ọ nke anụwa na-akọwa na anịbụeke anịbụeke ọ na-ekenye onwe ya n'ife dị iche iche site na anị ka ị ga-eji wee fụ ọtụtụ ife dị iche iche ọ bụrụ na anị adịrọ ma ọkụ maka na ndụ ama ndị ọ bụrụ na anị adịrọ ma mfụ mmiri maka na ndụ ama ndị onye bụ naanị bụ ya bụ mmalite okike ya bụ ife mmelu igbo ji wee nwee mkpụrụ okwu a na-akpọ okike na eke ọbanị ọbụrụ chi chi naanị gbakọtala ọnụ wee lụọ ọlụ nke fa onye ọbụla nwere ife ọ na-alụ onye ọbụla nwere ọlụ nke ya mana anị bụ onye mmalitelụ okike nke anyị na-afụ anya nke tata tata oge anyị na-akọwa maka chi mmalite igbo anyị bido si na onye ọbụla bụ onye igbo ga-aghọta edemede nke a na-akpọ mkpụrụokwu mkpụrụokwu edemede nwa bekee na-akpọ matematiks maka na ife ndị a niile bụ ife igbo kechiri ekechi ya ka anyị ji na-apụta na-asị elili malụ ngwugwu ma ngwugwu mala onye kelie elili mala ngwugwu na ngwugwu mala onye kelie mgbe anyị na-agụ ọgụ ọnụ igbo maka n'ime ka igbo si wee wepụta ọtụtụ ife maka na onye ghọta igbo aghọtaghị ife niile nwa bekee si na-enwe 360 degrees onwero ka ịdị ndụ na ndụ gị wee gụọ ife ndị a niile bụ 360 degrees maka na ịgụa ofu ofu digri ọ ga-ewe gị ịtọ mana tupu ịlụ ego ya barit ị ga ejechagoro nta akara jee elementrị jee praịmarị gaa ife ndị a niile tupu ị gụọ anya bụ ofu digrii mana ịgụcha anya bụ ofu digri nghọta ga-akara eme maka na akpọli ya undergraduate na ịkara wee ghọta na ịka nọkwa onda mana ọ bụrụ na ịghọta igbo onyelu gị aka ịghọta digrii niile ọnya ka anyị jisi si n'igbo bụ igbo ụwa gburugburu akụkọ nwa bekee akụkọ nwa bekee enwere ike ịkọwa igbo maka na asụsụ nkịtị nwa bekee ezuru iji kọwa igbo anị so n'ife bụ ofu mgbe anyị na-ekwu ofu mbụ mbụ onye igbo na-aghọta mbụ ịghọta na mbụ abụrụ ka nwa bekee si ghọta mbụ nwa bekee gwa gị sị na okike malitelụ na ọ nwere ife okike ji malite no from na okike si na nothing wee malite igbo na-agwa gị na ọ bụrụ eziokwu nwa bekee nye gị na ọgụ ọnụ na ị ga-ebido notin which is zero nọt NAUGHT na ị ga-ebido na nọt ibidozie na ị wee gụa ofu gụa ịbụa gụa ịtọ gụa ịnọ igbo gwa gị na nke afọ bụ ụgha na mmalite ọgụgụ bido na mbụ na enwero ife dịka nọt na ọ bụ na enwe nọt ya bụ na enwelu something o nwere there must be something for there to be nothing. you cannot have no thing ebe you cannot have no thing without something maka na something nye gị the concept ịghọta na-enwe no thing so onye ka igbo ji wee bịa kwụpụ nke anụso mee ka ịghọta na mgbosi izizi na ife a na-ekwu bụ ofu ma n'ime ofu a na ọnya bụ mmalite ife niile na ife ọbụla ị na-afụ si na mgbawapụ ya bụ ofu Ọ bụ ụzọ gbawa ịbụa mgbawa eze bụ ịbụa ya bụ na anyị na-ekwu maka anị anị na ọnwụ ya eso na ofu Anyị na ọnwụ ya eso na ofu ya kpata ị ga-eji wee fụ anị n'ife niile ife ọbụla nọ n'ofu ị ga-afụ anị ife niile na mmalite nghọta igbo ofu bụ chi na eke ofu bụ chi na eke ebe a ka mgbawa ife ndị a si pụta naanị n'ịza afọ anyanwa dịka ofu dịka anyị si na-ekwu na ọbụ nne ọha ọha ọha na onwe bụ ofu mana ofu afọ inwekwa ike igbulisikwu ya na mkpilisi na mkpilisi ịchọọ ịfụ ofu ọha ị ga-afụ ọha n'ebe dị iche iche etu anyị si maa atụ ebe anyị nyegasịrị onwe ị ga-afụ a n'igwe ife igbo na-akpọ igwe ị ga-afụ a na mmụọ ị ga-afụ anyị n'igwe ị ga anyị na mmụọ ị ga-afụ anyị na mmadụ ị ga-afụ anyị na mmiri nke a na-akọwa na mgbe ọbụla ị na-asị igwe mgbe ọbụla ị na-asị mmụọ mgbe ọbụla ị na-asị mmadụ mgbe ọbụla ị na-asị mmiri ife ndị a niile ị na-ekwu ị na-ekwukwa maka anị ka anyị si na-ekwu na ọ nyele onwe ya n'ife niile mana ọ ka bụ onye ọ bụ nke a bụ anị na nghọta nke ndị igbo igbo kọọla anyị akụkọ mgbe gara aga si na ọ nwere mgbe igwe na-ana bụ ofu o nwere oge igwe na-anaba ofu ọ bụrụ ebe akụkọ anyị na-akọ tata mana igbo gwala anyị na mgbe gara aga si na ọ nwere mgbe ndị igbo na-ada eli nri nri anyị na-eli kịta na fa bụ ndị ji ọkụ ndị ji anyanwụ were anụ arụfa wee na-agbaze nri fa na-eli mana ọ nwere mgbe fa gwala anyị na mgbe fa bido malite ili na ife fa na-eli bụ azụ igwe maka na igwe dị nso fa na anya wee na-eli mana nke a bụ akụkọ dibịa ịbanye ebe n'imi ọ ga-agbagwoju ọtụtụ ndị mmadụ anya mana ife m na-achọ ka ịghọta bụ na igwe adịrị iche naanị ifemeli igwe ji buli igwe si naanị wee malite ịbịa naanị inwelu ana igwe ọnya ka ndị bekee ji bịa ghọlie ndị be anyị si na-enwele anyị eze n'eluigwe ọkwa ịghọtago ebe nyaba akụkọ nwa bekee si bịa o ji wee mee ka ndị be anyị wee makụọ ife nwa bekee na-ekwu maka na oyilu oyilu akụkọ igbo na ilu na enwele n'igwe ya bụ na ọ bụrụ ọsọ ọsọ mana kedụzi ife na-eme n'igwe nke a na-akọwalụ gị n'igwe anyị nke a na-akọwa n'igwe ebe anyị anyị dị mpaghara ọzọ nke ọzọ bụ mmụọ anyị na-ekwu maka mmụọ anyị n'igbo gwala anyị na anyị dị ụzọ abụọ anị mmadụ na anị mmụọ nke a mụ na gị na ebe a mụ na gị nọ ebe a ife niile na-eme ebe a ife niile na-eme kpọzie anya na nwa bekee ga-asị na ọ bụ steji ebe onye ọbụla na-abịa kpaa kparamagwa nke chigha ebe afọ anyị na-echigha ọ bụkwa anị nke a bụ anị mmụọ ya ka n'izu gara aga iji wee na-ekwu maka aniọma ugo ebe ndị igbo na-ana ewezụga akụkọ ndị ndị ndị mbịambịa gwazila anyị n'igbo na-ana na paradaịs kedu ebe paradaịs dị ofu anị ofu mana igbo gwara anyị ife ị nwere ike iji tụnyelụ paradaịs na-ezuru ọdụ paradaịs ezuru ịtụnye ya bụ ife bụ gịnị anụ ugo anụ ọma ugo ụmụnne m chelụkwanụ bikonu chelụkwanụ o ofu obele oge chelụnụ na n'iwa na-apụtago m aniọma aniọma ugo ya bụ na enwela anyị na mmụọ kedu ka nke a ga-esi wee kwe mmadụ ghọta iwele ife dịka ịtụnye nlọ ị na-alọ ma mmadụ lara ụla na-alọ nlọ ị ga-afụkwa na ife niile afọ ị na-afụkwa na nlọ na-emekwa na anị ọ na-emekwa naanị iwere atụmatụ maka na atụ atụtụa ọbụla atụtụa ọbụla iwere atụtụa ama m na ndị igbo na ọtụtụ n'ime ga aghọtasịrị igbo ọfụma were okwu ụtọ nke na-aba n'isi Gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ o ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, eh, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma na ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com ikwu atụ gịnị ka atụ bụ itinye ya n'asụsụ nwa bekee ife na-akọwa bụ imagination imagination ka m na-akọwa maka kịta asụsụ nwa bekee zụrụ ịkọwasị igbo niile mana atụ nke m na-ekwu maka akịta bụ imagination so ọ bụrụ na mmadụ ewelu atụ tụa banye na mmụọ maka na imagination abụrụ ife ị na-afụ na mmadụ ọ ife iji ụbụla isi welu mkpụrụ obi nke na-adọrọ n'arụ mmadụ wee na achịkwa ịbanye n'ime ife ndị a niile ị ga-afụ na ife niile afọ ị na-atụ na ọ na-emekwa naanị nke a bụ nke e nwere ike iji wee zikọ na anị dịkwa na mmụọ ọ bụrụ sọsọ nke anyị nọ na ya na mmadụ nke mmiri anyị ekwughị ekwu dị anyị mmiri so anyị na-ekwu maka mmiri anyị na-ekwukwa maka anyị maka na mmiri dị na anyị ife ndị a niile ya bụ na anyị igwe anyị na-ekwu enu igwe anyị na-ekwu enu igwe anyị na-ekwu maka anyị anyị dị ebe ọzọ anyị na-ekwu mmụọ anyị mmụọ anyị na-ekwu maka anyị nke dị ebe ọzọ anyị na-ekwu maka mmadụ anyị nwapụ mmadụ anyị na-ekwu maka anyị anyị na-ekwu maka mmiri ife ndị a niile bụ ebe ị ga-afụ anyị ya ka anyị ji wee bụrụ ofu ya ka anyị ji bụrụ ofu mbụ o so na mmalite ife niile kedu ka anyị ga-esi wee kọwaa ife ndị a ka o wee nyekwala anyị aka wee ghọtakwa ka anyị were ife dị ka atụmatụ anigwe ka anyị welugodo ife dị ka anigwe wee nye atụmatụ anyị ma na a na-ekwu ọnwa ọnwa dị ka na igwe mana ọ nọrọ naanị nke lu mụ na gị aka ọnwa dị ka n'igwe mana ọ dịrọ naanị nke lu mụ na gị aka ọ nwere onye na-asị na netwọk dị njọ amarọ mụọ ebe m nwa nọ ka ọ dị njọ ka ebe nyanwa nọ ka ọ dị njọ mana ana m e, e, ayọ na-asị ka ọ bụrụ na anya bụ netwọk ga-adị mma ka anyị nwee nwee ike na-akọ ife anyị na-akọ na-enwe na ife ga ọdachi nke ga-abịa dachi tata anyị were atụmatụ anyị igwe ka anyị welugodi egosi anyị dị iche iche ọnwa bụ anị mana ọ bụrụ anị mụ na gị na-elu aka ọ dị elu anyị aka mana ọkwa ofu anyị aka ọ bụ iwelu nwa adaọnwa a na-akpọ ada ụtọ gịnị bụ ada ụtọ nwa bekee kpọrọ ada ụtọ Venus nke a bụ ofu n'ime anị maka na ma na anị bụ ụwa anị bụ ụwa ụwa bụ anị ọ bụ anị bụ ụwa ụwa nke wasala awasa ụwa nke wanyela onwe ya ife ọbụla ụwa nke na-awanye onwe ya n'ife dị iche iche dịka anyị si esi ka anyị waa ji ka anyị waa ọjị ụwa nke bụ ofu mana ọ wanyela onwe ya n'ife dị iche iche ada ụtọ nke nwa bekee na-akpọ venis bani anị a a na-elu elu ọnwa bụ anị o tela ya aka mana a na-elu elu ilukwa anị a efukwa anị a m ka anyị welugodu anị igwe wee maa atụ ebe anị nọgasị ndị igbo kọla ya akụkọ si na tupu fa elute naanị nke ụwa nke afanọ na o nwere mgbe fabi na-ada ụtọ o nwere mgbe fa nọ n'ọnwa tupu fa wee si n'ọnwa wee gbadata na ada ụtọ ada ụtọ bụ ada ọnwa nke nwa bekee na-akpọ venus ọnya ka ndị igbo ji wee nwee afa dị iche iche maka na ọnwa a na-ekwu bụkwa afa a na-enyekwa ọnwa ka bụkwa afa a na-enyekwa ọnwa ife ọzọ bụkwa anị <clears throat> na nghọta ndị Igbo bụ ife a na-akpọ jelupụta jelụpụta jelụpụta ọ ga na-akọ na mbido anyị ekwugo maka ya bụ jelụpụta nọ jelụpụta a bụ nna ikenga jelụpụta ka nwa bekee kpọrọ jupita jupita bụ anị jupita bụ anị a na-elu elu ilue na jupita ị ga-afụ anị ma ndụ gị na ndụ m ị ga-enwezi ike ibi nye na jupụta nke a bụzi akụkọ dị iche mana jelụpụta bani ada ụtọ bani nke a na-enye gị venus na-enye gị jupita ịbịakwa n'ife nke anyị na-akpọ ikenga ikenga nwa jelụpụta etu ada ụtọ si bụrụ ada ọnwa ịbịa na ikenga ikenga bụ nwa bekee kpọlịa maazị nwa bekee kpọlịa maazị ilue na maazị maazị bụkwanị maazị bụkwanị mana ndụ mụ na gị a ga-ebinwu ebe a nke a bụzi akụkọ ọzọ ife anyị ga-ajụzi onwe anyị bụ ọ bụrụ na anị nyere onwe ya jelụpụta ọ bụrụ na anị nyere onwe ya ọnwa ọ bụrụ na anị nyere onwe ya adị ụtọ ọ bụrụ na anị nyere onwe ya ikenga gịnị kpatara na ndụ adịrọ ebe ahụ maka na mebi na mmiri enyere onwe ya ndị a etu anyị si nye anyị bụ ya nwanyere onwe ya n'ebe niile ma bụrụkwa ife ọ bụ anị bụ ya nwanyela ya ife niile ma bụrụkwa ife ọ bụ ya ka o ji bụrụ onye ndụ agwụ agwụ onye ndụ ana ana ife ọzọ ebe ọzọ ị ga-afụkwa ana n'igwe maka na anyị na-ene anya n'elu anyị na-asị na anyị na-afụ igwe mana igwe anyị na-afụ bụ anyị dị n'ebe ọta aka dị n'ọta aka ka anyị na-afụzi ọdị anyị ka ọ dị n'igwe maka na ife ọbụla gbago n'igwe a mechaa ọ ga-adakwa ada naanị maọbụ na ọdalụ n'ọnwa maọbụ na ọdalụ na ada ụtọ maọbụ na ọdalụ na jelụpụta maọbụ na ọdalụ na ikenga ọ nwekwara ebe ọzọ o nwere ike ịda ijite agwụ ebe a na-akpọ ijite agwụ ijite agwụ bụ mekuri ijite agwụ bụ ana ọzọ a na-akpọ mekuri mekuri mekuri na onwe ilukwa n'ebe afọ ife ị ga-afụkwa abanị ife ị ga-afụkwa abalị ife ndị a niile bụ iji wee nye atụmatụ iji maa atụ ebe a niile gasịla onwe ya n'igwe ebe a niile gasịla onwe ya na mmiri ebe a na inyegasịla onwe ya n'ọkụ dịka anyị e si kwu osisi ogwugwu bụ ọkụ mana anyị nyela onwe ya osisi ogwugwu Mmili bụ mmili, mana anyị nyela onwe ya mmili igwe bụ igwe mana anyị nyela onwe ya igwe ya bụ na ị na-anya ịfụ na anyị nyela onwe ya n'ife niile wee lụzieli nke ka nke wee nye onwe ya anyị nwa anyị dịka mmadụ nke a kpatala anyị ji wee bụrụ eke nwanyị nke a kpatala anyị ji bụrụ eke nwanyị onye okike nne okike nke a kpatala anyị ji bụrụ nne okike nne malitela okike etu o si kenye ọnwa efe niile ọ maka afịa anụnwa dịka nne okike ka o ji bụrụ nne chukwu nne chukwu nwanyị so n'okike nne chukwu kedu ka anyị ga-esi wee nwata ghọta ife ndị a niile m na-akọwa kedu ka anyị ga-esi wee nwee ike webatia na ndụ anyị wee fụa nwee ike ghọta ya ọfụma ọ daa dị na ka akụkọ iro etu ị ga-esi fụa bụ n'ụzọ a m ga-atụsa a mgbe anyị bidoro n'ije anyị sịlụ nwekọ igbo na chi anyị malitere akụkọ a site na nwekọ igbo na chi oge anyị na-akọ nwekọ igbo na chi anyị bido ebe igbo si bido njem anyị kọọ maka jelụpụta anyị kọọ maka ikenga anyị maka ọnwa anyị kọọ maka ife ndị niile dị etu a tata anyị anaghachitekwa na ya maka na anyị abanyekwa na nwekọ igbo na chi kedu ka ị ga-esi wee nwee ike ịghọta ife ndị a niile anyị na-akọ ọbanye ọbala n'ụlọ nwee ike imetụ ha aka ọkwa ịghọta dịka eke nwanyị dịka nne chukwu isi na nnechukwu ịgafe nnechukwu ebe ọzọ ị ga-elu bụ agụ mmụọ ọdịda ndị igbo ọdịda ndị igbo na ịdapụta wee dịka mmadụ dịka m si akọwa n'emume niile igbo na-eme ọnya kpatalụ na isi ka igbo medebe mmemme bụ ime ka ọtụtụ akụkọ owu igbo furu maka na ife niile igbo na-eme na mmemme bụ akụkọ ụwa ka ọ na-akọ isi na nnechukwu pụta ebe ị ga-adaba bụ na agụ mmụọ n'obodo m si bịa oge nwa nwatakịrị nwoke na-eto o nwere oge oge etolue anyị nwere mmemme anyị na-akpọ ikpu anị bụ ebe nwatakịrị nwoke ga-ịmalite njem njem amamife njem nghọta ụwa ndị ndị nwa bekee kpọrọ eh, na dịka nta akara n'ịgụ akwụkwọ mana ụwa n'ebe nwa si pụta maka na a na-eme igbo eme nwa nwa nwoke luo oge olubego ịbụ nwoke ịtụba nwaanyị ime mgbe ọ ga-esi na nwata wee bataba n'ozuzu ibi ịmalite n'ibi ndụ aka oke nwa nwoke a ga-eji ikpu anị o nwere emume a na-eme ka o wee bido ịbanye ka e wee tụsabalie amamife asị na ọ ga-elu ikpu anị onye ọ na-ekpu anị a anị ọ na-ekpu bụ nne chukwu anị ka ọ na-ekpu dịka nwanyị tupu o lue n'ime oge ife a na-eme o nwere emume a ga-ebi ebe imenụ ifu ka agụ mmụọ na-aba n'abalị agụ mmụọ o nwere ndị na-akpụ ya ode giligili nwee ndị na-akpụ ya agụ mmụọ ịnụ ka ọ na-aba n'abalị agụ mmụọ a na akọlị njem ndị Igbo na mgbe farapụlụ nne chukwu wee na-adapụta n'ụwa oge anyị na-ekwu maka oge fadalụ n'ọnwa oge fadalụ na adị ụtọ oge fadalụ na jelụpụta oge fadalụ na ikenga oge fadalụ na ijite agwụ n'ife dị iche iche o nwere oge fa ga-agafe agụ mmụọ agụ mmụọ afụ nnukwu ikuku na-ebu n'ime agụ mmụọ aka igbo na-eme na mmemme a na-akpọ ode giligili maọbụ agụ mmụọ mgbe fa ga-agafesi agụ mmụọ ka fa ga-esi ebe a wee lute n'ebe a na-akpọ ikenga ọwa nta nga ọwa nta maka na oge m na-aga n'ekwu m na-asị na anyị bụ ụmụ ọwata na aga ama dịka ndị mbụ okike wepụtara igbo gwala ya na mgbe fa bịa n'ụwa n'ụzọ adịrị ya mgbe fa n'ụwa n'ụzọ adịrị ya ọfa bụ ndị ọwata na ndị aga ama asụsụ a na-asụ taa bụ fadebelia nri anyị na-elu taa bụ fadebelia ọgụgụ ọnụ anyị na-agụ taa bụ fadebelia akụkọ anyị na-akọ taa bụ taa fadebelia mụ na gị bịa kwu ndị a bụ ndị mbụ ndị a bụ ndị ọkpọ na ndị egede ndị a bụ ndị nọ n'ụwa ndị a bụ ndị nke dalụnụ daanụ mpaghara anị dị iche iche tupu fa elute naanị tupu fa anọrụzie naanị na mgbe fa bịara naanị n'ụzọ adịrị ya ndị a bụ ndị gwala anyị na ọfanwa bụ ndị wapụtazila ụzọ wee nyezie anyị oge ezi dị n'ukwu ụkwa ndị ji nkwụ na ụkwa na ọjị wee maa ụzọ ebe a bụ ebe mụ na gị si bịa ịghọta ife ndị a niile m na-ekwu ebe ị ga-esi wee nweta ya bụ na ịghọtasịa ife ndị efu na afa wee nye gị chi chi maka na ịma na gị nọ ebe a ama m na ọbụrụ sọ m nọ ebe a mụ na chi m gị na chi gịnị ka chi afọ bụ chi nọ n'ime arụ ya bụ na gafee chi inweta arụ ịbatazie n'ime arụ inweta obi obi gị arụ gị na chi gị ife na-ata bụ ife mee iji wee nwee mmekọ gị na nne chukwu gị na-eke nwanyị onya kpatara na igbo na-eje na-ada ụtọ venis igbo na-eje na jelụpụta jupita igbo na-eje maka ojelụpụta ka igbo na-akpọ ofu igbo jelụpụta bụ arọbinagụ arọbinagụ a ka ị nwere okwue na be ụnụ arọbinagụ a ka amalụ gị okwue ka ị wee nwee point point of contact ebe ị ga-enwe ike isi wee gbawapụ gaa to ya bụ jelpụta jupiter etu a ka isi nwee ike nga ga-enye gị point of contact with mars etu a ka isi nwee ọmụmụ ga-enye gị point of contact with ada ụtọ so ife ndị a niile bụ ife igbo butelụ wee debia ka mụ na gị sitezie na mkpụrụ obi site na anụ arụ iwe nwee ike bụla onye ịbụ ọnya kpatalụ na igbo na-asị ana ana igbo onye na-asị na ana igbo ga-etigbu na igbo ga-eme ọbụrụ bụrụ ana igbo anị nke ga-eme gị bụ anị ebe afọ isi pụta maka na ebe afọ bụ ebe ị nwere point of contact. ebe a ka mmalite gị si pụta ọkụ na-enwu na m ebe a m nọ bụ na be aka m nọ gbanye mana ebe ọkụ niile a eletrik niile a sịpụta bụ ofu ebe mana ịma nọ na be gị gbanye ọkụ na-enwu na be m mma nọ na be m ọkụ nọ na be gị abịa gbagbuo m maọbụ nnọdụ na be m eletrik dị na be gị abịa ebe a shọka m ọnya ka iji nwee obodo nyaka iji nwee ụmụnna ebe afọ bụ your direct point of contact ebe afọ ka ị ga-esi wee bịa wee nwee ike wee gaa wee nwee mmekọ with adachukwu nwee mmekọ wit gị nwee mmekọ wit agwụ gị nwee mmekọ wit jelụpụta gị arobinago ịma na be nna na gị so onye nwere ike ime ife a bụ nwaanyị igbo maka na nwaanyị igbo bụ ọkpụ ọ bụ ada nnechukwu ya ka nwaanyị igbo nwere ike iji wee na-abe dị ebe ọbụla ana nwaanyị agana ana ọbụla ọ gana ọgwụnye ka ọ ga-afụ ebe a mana ọtụtụ oge na ọ na-ana ọ na-aga ife ojizi aga abụchie ya bụ na ịtụtụ ife niile anyị na-akọwa bụ obi anyị na-ekwu obi obi bụ chi na-arụ gị ọ bụrụ na ị nwere arụ o nwere ebe chi gị ga-anọ obi gị bụ chi gị na-arụ gị chi gị na-arụ gị bụ anị arụ mmadụ bụ anị anyị na-ekwu maka ala mmadụ ị na-ekwu maka ogbunike ị na-ekwu maka ụmụ ahịa ị na-ekwu maka e, ọzọ ụbụlụ ị na-ekwu maka ebe so gị na-ekwu ife ị na-akpọ afa bụ ana ana niile anyị na-akpọ afa bụ mmadụ ka ị na-akpọ afafa ana niile anyị na-akpọ afa bụ mmadụ ka ị na-akpọ afafa ife ọ na-agwa gị bụ na mmadụ bụ anị anị bụ mmadụ mmadụ bụ anị anị bụ mmadụ maka gịnị na anị nyela onwe ife niile kedu ebe ọzọ ị ga-afụ ụmụ anị maka na oke bụ nwa anị kedu ebe ọzọ ị ga-afụ ụmụ anị anị dịka nna ọha ọha nyela onwe ife niile mana ọ da ana ana ọha nyela onwe ife nne ọha ada agwụ agwụ kedu ebe ị ga-afụ ụmụ anị ị ga-afụ ụmụ dịka ililo na-epu n'ọfịa ndị a niile bụ ụmụ ndị a niile na-ekwu okwu ndị a niile na-aga njem ndị a niile nwere ike ndị a niile nwere ntị ọ bụrụ na ịfụrọ fa, ọ bụrụ na ịnụrụ okwu fa ọ bụrụ na ịfụrọ njem fa ọ bụrụ maka fada emie ọ maka na obi na chi dị anyị n'ime agbawa agbasago maka na anyị nọdụ n'ofu ị ga-anụ okwu fanekwu ị ga-afụ njem fana-aga ị ga-ama na fana-anụ ife fana-anụ sayensị nwa bekee na-epruve kwa ụbọchị maka na anyị bụzi agbụlụ na-aga anyị na-ekwu anya na-atụnyere nwa bekee aka ka o wee kwa anyị na-aghọta mana ndị ọkpọ na ndị egede gwara anyị ife niile anyị ililo nọ n'ọfịa nwere ntị olilo ga-agwa gị ife ọ ga-alụ mgbe nwa bekee chọpụtara paracetamol ọ bụrụ anyanwa wepụtara paracetamol ọ mba ọzọ dị ka igbo bụ ndị nwa akwụkwọ nke na-enyefe anya bụ ife na-egbu na-akwụsị mgbu tupu nwa bekee wee bịa na alụfanya wee petentị anya ma anya kpọọ nya paracetamol ụmụ bụ ililo ife ọzọ bụ ililo bụ nwanyị bụ anụmanụ anụ ọbụla dị n'ụwa ma eke ma agwọ ma idide ndị a niile bụ ụmụ ife ndị a niile kpatara igbo ji wee nwee ọtụtụ anụfa na asọ nsọ maka na ọ nwere ifefa nwelụ ime ka anyị obodo afọ wee dị na mma ife ọzọ bụ ụmụ anị bụ osisi ụmụ osisi dị iche iche ọ nwere ụmụ osisi fa na anaghịpụta ụmụ osisi dị ka ọjị ụmụ osisi dị ka nkwụ ụmụ osisi dị ka e, e, ụkpaka ụmụ osisi dị ka ọfọ osisi ọfọ chelụkwanụ na ọ dị ka owele anwụ n'ebe m na ntị osisi ọfọ ụmụ osisi ndị a niile ụmụ osisi ndị a nwere ifefa na-alụ wee mkpa fa na-egbolu anyị dịka ụmụ anyị dịka ụmụnne anyị maka na nwa anyị ụmụ anyị bịalụ igbolu ụmụ anyị ibe fa mkpa dịka mụ na gị mmadụ bụ ụmụ anyị kedu ka anyị ga-esi kpuli nke a ka ọ wee kwa ghọta. ọ bụrụ na osisi nwa ebee ka ọ na-ana ọkwa ọgbalikwa ọgbalikwa ọkwala anị etu a ka ọ dị mmadụ etu a ka ọ dị ililo etu a ka ọ dị anụ ọfịa ife ịfụlụ naanị ka ị ga-afụ n'ife ndị a niile maka ife ife ndị a na-akọwa ka igbo ji wee nwee ifefa na-akpọ ntọanị ife tọọ na anị ifeto na anị mgbe gara aga emetụrụ m nsọ anị ife anị na ife anị abarọ m ya n'ime dịka etu igbo si aghọta ya abata m ya n'ife ife a ga-asọ ka anyị wee na aga n'iru nke a bụ ife ife ntọ anyị na-enyekwa aka ka nsọ anị ka ife a ga-asọ ka anyị wee na-aga n'iru ife ndị a bụ ife na-akwado anyị maka na ifi na anị bụ anyị a na-ana na agwụ agwụ abụrọzi ka anyị na-eme mpụ na ya ntọanị bụ ife omume na agwa nke anyị ga na-akpa ka anyị wee kwado anyị ka o wee na-alụ ife ọ na-alụ ka o wee daa agwụ na agwụ ka o wee daa na ana ọ bụrụ na ọ ga-agwụ ọ bụrụ na ọ ga-ana mana o nwere ike iwetu na iwetunata aka n'ife ọ na-alụla anyị kedu ife m na-akọwa anị kwesịrị ka a na-azụ azụ a na-azụ anyị azụ ka anyị wee nwee ike na-aba ụlọ na-aba ka anyị wee nwee ike na-abasi ụlọ na-aba ike a na-azụ anyị azụ nwa bekee pụtara sị na ọ nwere mpaghara anyị bụ desert na ada akọzi anyị mana o ndị oji kọwalfa na nke a bụrụ eziokwu na anị ọbụla bụ desert a na-azụkwu ya azụ o wee nwee ike na-emepụtakwa nri osisi epukwa nri ọzọ ọ bụrụ ebe akụkọ anyị na-aga mana anyị nwa ka esi eme ka anyị nke kpogo nkụ wee dịkwa nlo na-emepụtakwa ife ndị igbo na-eme ndị igbo na emie a na-azụ anyị azụ ife ọzọkwa ya anya bụlani ebe okwute dị na osisi ilila dị epuzi ebe acha a na-azụ anyị azụ obidokwa mepụtabakwa ife ife ọzọ bụ ịkụ ukwu osisi ịkụ ukwu osisi bụkwa etu esi azụ anyị maka tata n'izu gara aga o nwere ozi a na-atụsasị ebe ndị igbo na-ezikọ ebe mmiri na-ebusizi ndị mmadụ na-aba n'obodo ebe m si bịa n'arọ gara aga ọ wee nwaanyị na-anata bie mmiri maka na mmiri izolo ka o were ụkwụ agafee ụzọ bie mmiri ebulie mmiri ide ebulie achọba nwaanyị ọ nwụrụgo mmiri ide na-ebuzi ndị mmadụ n'ala igbo kịta maka gịnị anyị igbo enwego mbuze ebe anyị na-agbawali onwe ya maka na ife anyị na-eme anyị nwere agwọ na akpa ọ bụ na inyere ya nsọ ọ bụ na ịsọrọla ya ife ọ na-asọrọ ọ bụ na ịkwadoro ya site n'inye n'ịmata ntọ ife ya na anyị bụ ntọ na ya ana akpa agwa ya ya ka anyị ji nwee mbuze na-ebu ndị igbo ya ka anyị ji wee nwee anyị nwere mbuze na-ebuzi ndị igbo kịta ya ka anyị ji nwee ọtụtụ ife dịka mmiri ide na-elisi ndị igbo ma ndị ọ na ebutu si befa kedu ife ife ndị a niile na-akọwa maka na ifi na ọtụtụ ụmụ osisi anyị kwesịrị ịkụnụ wee zụọ anyị na ndị ndị ọkpụ na ndị egede kụrụ maka na ọtụtụ ukwu osisi anyị fụrụ mgbe anyị na-eto ọ bụrụ anyị kụrụ ya ọ tọrọ anyị tọọ nne nna anyị tọọ nne nna nna anyị dịka anya na anyị anyị bịa n'anya nke anyị a ka egbutu fa niile so nke a dị ka ime anị ka agụ ụgwọ anya nke a dị ka ijide ntọanị ebe anị nọ efenya na anị tọọ jidefa na abụ gbasaa anyị wee na-akpa agwa etu oge si na-akpa ife etu ọzọ esi akwado anị na-enye anyị ntọ na anị anyị bụ inye anyị nni a na-enye anyị nni o nwere ife anyị na-eli anyị na-eli mụ na gị nne anị bụ mụ na gị anyị ada agba mmadụ ọkụ ma mmadụ nwa anyị na-eni mmadụ eni onwero ife zụla anị karịa anụ arụ n'obodo nwa bekee mbinya anyị aghọtago kita ndụ ndị ojii dị balụ na anị nwa bekee maka na anị nwa bekee m nọ ebe a m nọ mgbe m nọ ebe a na-agụ akwụkwọ 1995 obodo mpaghara nwa bekee mbi na ada aga ya aga oge ọbụla ọ na-atụ oyi nke pụrụ iche oge ọbụla ọ gụrụ na-ekuchie tụọ efifie ma mfụzi ife mana mgbe ndị oji bịa na mpaghara abilu ifu na ebe a niile ụdị oyi na-atụ na-adị ọzọ atụ ebe a anwụ so ndị oji bata maka gịnị na arụ anyị bụ arụ anyị anyị bụ anyị anyị na-emepụta nri anyị na-enye anyị anyị na-enye anyị anyị na-enye anyị nri ya bụ na ndị Igbo na-enyi ozu site inyi ozu bụ inye anyị nri ọ bụrụ ozu mmadụ ma ozu anụ ọfịa ma ozu osisi ukwu osisi dị iche iche ma mgbọrọgwụ mana ndị a ga-anwụ n'oge fa ọ bụrụ anyị bụ mmadụ igbutufe egbutu sọsọ mgbe anyị nwere ike igbu ụmụ ife ndị a niile bụ oge dị ka na anyị chọrọ ịlụ ụlọ anyị egbuchalụfụ n'ebe anyị ga-alụ ụlọ anyị mana ọ bụrụ nke ikwela ike jide ife niile anyị na-ele napụ anyị anyị na-afọsizie anyị nni anyị a na-akpa ike anyị asị na anyị aghọtarụ so ife ndị a niile bụ iji nwaatụ iji nwaatụ n'etu mmadụ ga-esi wee nwee ike ịkwado anyị n'izu na-abịanụ maka ebe a ka m ga-eweta akụkọ nketa na njedebe n'izu na-abịanụ anyị ga-eneba anya anyị ga-eneba anya na etu anyị si akpa ike ma ọ bụrụ na anyị enyere ya nri ma ọ bụrụ na anyị enyere ya nsọ na anyị ifenya na ya bịa dịka ntọnanị maka na anị na-amụ anị na-egbu sọsọ anị bụ nyawa na-amụ na-egbu ọ ya bụ ebe ike anyị dị etu anyị si akpa ike n'ime oge a ka anyị ga-ejikwa n'ghọta dịka etu m si na-akọwa maka anyị dị iche iche maka na ama na ọtụtụ ndị be anyị na-ekwu maka ife dịka e, e, e, emetụgo m osisi ogwugwu aka ife dịka electron neutron and proton which is 666 anyị ga-aghọta etu ife ndị a niile nwee weta anụ arụ a ife ojibụlanị mana nke kasị nke ife ojibụla anị igbo maka na anị ama nkuni gbapụ mana mmadụ ga-ewela anị ya nye onye ọzọ ndị ọzọ a na bụ anị anyị afụgo ka ọ na-eme n'anya nke mụ na gị anyị akpọlugo ndị awụsa na-eyibefe isi agụ kpubefe okpu efe nyefe nza anyị afụgo n'anya anyị ka anyị nọ anyị igbo wee na-aga njem ọ bụrụ na okunye na-agbapụ ọsọ mana anyị bụ ndị igbo nọ ndị ọzọ ga-abịa kuchie anyị maka na-etu aka anyị si akpa ike nke nyanwa ekenekwa m unu ụmụnne m tata ka ọ dịkwala unu mgba ahụhụ ka anyị na-aga nọ ekene m pụlụ iche n'ebe unu nọ maka na anyị nọ n'ọnwa iteghete na ndụ ndị Igbo maka na anyị si na anyị na-achọ mmadụ teghete n'izu na-abịa na anyị ga-afụ etu anyị ga-esi wee lụta ife niile aka wee weta anya bụ mmadụ teghete na onye igbo na-asị na ya bụ mmadụ teghete kedu ife ọ bụ kedu ife ọ ga-aghọta ife a na ezike ebe ọnwa igbo kwesịrị ilunu olulu na arọ na olulu na nghọta na olulu na omume ka ọ wee dịla anyị mma ka ọ wee dịla anị anyị mma ka ọ wee dịla igbo mma a sị m udo dịkwalunu taa ụmụnne m ka ọ dịwakwanụ n'izu ụka ọzọ ngozi chukwuka adaobi jele ekerekwa m udo dịla anya niile n'ofu n'ofu ise